sọvaiva ọbịa wụrụ ego onye kacha ukwu ọka bụ nnukwu mmanwụ akpa ka egbe ekwue udu oke na anị ọka na nnukwu mmanwụ igbo na ịwụlụ ọdọgwu igbo kene wụlụ nwa n'imeribe de onye na ịgala gosi m ichokwu na ya ya abịalili oke mmanwụ ịbịagwo na nnukwu obi ọ sị m nnukwu obi banyebe gị ibe ndụ gị ya bi ibe eme emesọba ibe anọ ka ibe emekọrọ gị ma chaa anyị kwuru onye bụ okwu wee kwucha anya kwuo onye ma nwụọ iyi igbo na-eri nwa na-azụ ụmụ enye ebele nekene na oke nwa igbo ji eme ibe siri ike nekene na agbata otu ọra n'obodo ọka nekene nwa ọka ji agba egwu ha si m obodo ọka banwụliba na nwere mmadụ sọbaịbara onye ọka alụsị na-eme ibe ka ọ ọnụ oke mmanwụ oke lọbụ na osimụn'ibe mekologi ma chacha sọvaiva n'ọka hai ọ bụ mụrụmụ n'ezie n'ọnya na sọvaival abịaruo asị m unu gozi bi ya kụkie ya kakwa ifeọma ka anyị na-ekwu okwu ifeọma ya emerie ha ji bụ onye ka chukwu ọka afọ udu ego na dị ọka ife anụbala ji agba nkiri nwa batara obodo ọka si ndị ọka bili ka anyị were nwayọọ nwere sọvaiva oke nwa na dị ọka gị na onye na-azọ dị igbo na-eri onye na-emeli ma ọ ga-eme ihe taa maka na onye si ọkụ gụrụ ịṅụrịba ha gwara igbo tigbu anyịnya n'ugwu ọ sị m ya ọ bụ sọvaiva anya biko kenebeli m ya sọvaiva na-emegwala ụmụ nnukwu ibe njiri mmanụ nkweli nọ na-eme eme ọ bụ ọbịa buru ego n'ọka udu ego na nri na mbala sọvaiva ibe ga-esogbu ma ọ ga-anyala obi dị ọcha naanị ka o si aratụ na na mmiri ezuogo be m ekene na mmiri jiri ụtụtụ ruo be m ọkwa sọvaival merie ezigbo mmadụ n'ọka sọvaival onye ọka ụdị gị dịkwa n'ụkọ ụdị gị adịla ọrịchacha mkpụrụ iche na ụdị mmadụ ka ịbụ ekene na-alụ nwere obi na anị ọka ekene na-emeli galangụla nnukwu mmanwụ agbaka egbe kwuo ifeọma bụrụ iche nnukwu alụsị gị na onye na-azọ dị